ndewonu ndị be anyị na igbo anyị abịa igbo class wald ụmụnne o nwekwa ihe nsi ka nlụtụ aka na-egwu ofu anụnwapụta a na-akpọ gwogwogwongwo a na-agbakwu ya ọ na-atọ ụtọ mana onwe ihe nna afụ nsi ka nlụtụ aka ekwesịrị e ịdị na-agba egwu ahụ ọ dịka a na-egwuli egwu ọ dịkwa ka kọmedi ọ dịkwa ka egwu a na-agba agba ọ dịkwa ka adị seriọs ọ dịkwa ka nya nnọọ ihe eji akpọli ohu nnọọ a na-enwe aṅụrị na-asịzi ka ezi ka ụfọdụ si abụ akpakata nya bụ ohu nya buliketa egwu akpụpụta egbe akpụpụta egbe wee chụbazie mmadụ ọsọ ma ọ gbabazie egbe nwa agba na-ajụ ọ bụkwa ihe dị mma ihe m ji ajụkwali ya bụ maka adị ama ama ogwe o maka ọ narakwa afịarụ ihe afịara arụ afịaba arụ ụmụ tọọ egbe enunwa unu na-eweta wee na-egwuli egwu ahụ ka ngwa unu ejikwe tọị egbe eji egwuli egwu ezu ezigbo ori so unu ekwene ka ndị ọ bụ anyị na fabụ ndị ofe mmanụ ya na ndị mba ọzọ bido bịa kpụkọsịbụ ụmụ nwoke anyị si na ndị niile a na-ewepụta egbe wee na-egwuri egwu na ọ bụ ndị ori na ekpere ma ndị ntọrị mmadụ unu ekwene ka ọ dị one ahụ ihe na agwa unu bụ unu were mma e, egbe ahụ tinyekwe bak unu chụba ọsọ gaba aja gwulibe egwu ọ bụ egwu na anwụ ọ bụ ihe egwuli egwu ka anyị chọọ anyị atụrụ egbe na mma anwụ anyị atụrụ egbe na mma afụchakwu ma onye ji nkịta achụ mmadụ ọsọ na-asị ọ bụzikwa ihe kwesịrị ekwesị ụmụnne m zakwanụ m ya o maka na mfụkwa ihe nlụ aka maka a ga-emechekwa asịkwa asịkwa m so onye anụ ọkwa ihe anyị na-agụ ya mgbe ọ ga-esu ma ọ bụ mgbe ọ ga-abada anyị sakwalụ ya aka ịma na mgbe gburugburu ị na-aga n'ala Igbo ị na-agazi firifiri mana kịta ị na-aga ị na-agha anya n'azụ ị na-aga na-agha anya n'azụ asị na ala Igbo adịghị firi unu na-ege ntị asị gịnị na ala Igbo adịghịzi firi asị na ori na juziri ebe ahụ onye ga-agba nkwụ o jee na Lagos gbaa nkwụ ama m ọtụtụ ndị ndị si ala UK nata jee na Lagos gbaa nkwụ ma Chioma Davido nọ na Lagos gbaa nkwụ si na enwere sekuriti na unu were egbe bịa na-egwuli egwu ahụ a sị na ndị ahụ nwere egbe ewepụtebe gị ka ebe unu si wepụta egbe ahụ unu ji na-egwuli egwu ndị ala ahụ unu na-egwu ee eh, ọ bụgodị na ọrọba welie etinyekwebe akị kesekwenụ vidio anụ ka ndị ndị na-amara ọmalụ maka egbe ahụ fajizi egwuli egwu ọmụlite egwu a nwanne anyị nwoke bụ bren eh, ọkwa bren tawa nwa ka ọ bren ọkwa bren bren jọta ọ bụ ezigbote egwu o wepụtara anyị ka anyị gbaa mụnwa gbakwa anya n'afa wee sị na onye ọbụla ga-agba egwu a ma ndị ọcha ma ndị amerịka ma ndị ọstrelia onye ọbụla ga-agba egwu anyị eh, igbo ga-aga to the world maka abụ m onye laikili ihe ndị igbo ka egwu ndị Igbo gaa to the world ka ọ ghara ịbụ ihe egbe na mma na ọgụ na mgba ka ọ bụrụ ihe egwuregwu ka ndị ọcha gbakwana ya ọfụma ee eh? kezikwa nke bụ ịkpụpụta egbe tụwai tụwai tụwai gunshot na the air gunshot na the e ewezielu gunshot na-agbanye elu a na-agbanyezi egbe elu keke ka o si dị mma n'anya ndị be anyị ọ dị mma n'anya unu zakwa mio biko na ziluonu ndị niile ji egbe ahụ wee na-eme gwogwogwo ngwa ahụ ziluolunu mfe ozi sifafa fafa were egbe fa tinye n'ọbọ were mma fa tinye n'ọbọ gwulibe egwu kpalibe ohu ọ bụ ihe egwu na anwụ ọ bụ ihe obi aṅụrị ọ bụrụ ihe egbe maka fajiketa egbe ahụ amak ya irufa amakcha irufa si na ndị kpụpụta egbe wee na-egwuri egwu ahụ eji gbafa si na egbefa ji eji ori na ọ bụ egbefa ji atọrọ mmadụ andị eji nwa egbe rọba atọ mmadụ eji egbe rọba ezu ori eji eji egbe rọba ga kapụ mmadụ ihe so welena mma na egbe ahụ tinye n'ọbọ si na ihe anyị na-ezi unu ọ bụ anyị nwabụ bụ igbo klas wọld ọ bụ mbụlọlọ nek jelense ọ bụ na mba united kingdom ka m si wele a na-ezinetela unu nsị na a ga-agba egwu a staịlụ kala aka a ga-emeche ee eh, unu jee kpọọ Brian Jota na mm, Mike Ejeagha fa agba egwu a remix ya nyekwa anya ọfụma ka egwu ruo ụwa niile mana ihe nchọ ka unu mee bụ wele mma na egbe unu tinye n'ọbọ wele na egbe ahụ unu ji wee na-egwuri egwu ahụ weli na-etinye n'ọbọ ọ ihe m na-ezi unu unu ejizi na egbe na mma wee gbanya bụ egwu maka na brenjọta gbara egwu ahụ o jiri egbe nke o ji eji mma ka ezi onye kọwazila unu na-eji mma na egbe agbazi bụ egwu ndị igbo nwekwa ihe na-aga ọpụta ka ọ dị unu mma unu ga-achịla aja wunye na ya unu ga-achịla aja wunye na ya ka e